joining us. Help us to share this program. Like I said earlier, if you know you are here, you do not understand Igbo language, indicate so that I will start on time to, to, to carry you along. Ifeanyi nwere ikwu n'ụbọchị taa bụ ife gbasalụ di mmụọ nwunye mmụọ why I am specific about it you know I didn't just call it uh, spiritual husband I thought I said di mmụọ which is spiritual husband nwunye mmụọ which is spiritual wife ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị maka na mgbe ncha ekwu okwu ife gbasara spiritual husband anụnwa ụfọdụ ụmụ na-eche na ọsọsọ ụmụ na-enwe ya ụfọdụ ụmụ nwoke na-eche na ọsọsọ ụmụ nwaanyị na-enwe ya ịma na akọta akụkọ nwaanyị etu a akụkọ ọbụla gbasara nwaanyị na-ada adaba ụda n'ebe ụmụ nwoke nọ ehe akụkọ ọbụla gbasara ụmụ nwaanyị na-ada adaba ụda n'ebe ụmụ nwoke nọ so ọtụtụ wee were ya wee na-ejefie ụzọ ọtụtụ wee were ya na-enwe ife ife ndafie azụ ndachighị azụ n'ime ndụ ha maka na ụlọ mana ife mmadụ amaghị o mere gịnị karịrị ya ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị nwoke na-enwe nwunye mmụọ otu ahụkwa ka o si wee dị n'aka nwaanyị nwaanyị na-enwekwa di mmụọ mana ife meziri o ji adị ka ya si na nke ụmụ nwanyị na-enyekarị nsogbu ụbụ ife mere o ji ka ya si na nke ụmụ nwanyị na-enyekarị nsogbu onugbo na ụmụ nwanyị bụ di mmụọ na anụ ha their own is all about masculine energy and like we all know na o nwere ka ị ga-esi wee were nwoke wee tụnyere nwanyị mana ụmụ nwoke bụ nwanyị mmụọ ka ha na-anụ you understand ọ ya mere o ji adị ka ya si na nke ụmụ nwanyị na-eme gịnị na-adakarị ụda nke ụmụ nwoke na-adakwa ụda so ya ka anyị ji wee gbakọta n'ụbọchị taa ka anyị kọwaala ụnụ maka na ọ na-abịa ekwu okwu di mmụọ na nwunye mmụọ spiritual husband eh, spiritual wife ebe uche onye ọbụla na-agbakarị ebu nọ ndị mmiri ife o jide otu ahụ ụnụ ma na-asị na ọ na-abụ alụgba ahụ ọbụla omenala alụgbaa ahụ ọbụla omenala ehe maka na ụmụ be anyị na-abụ ha mụta ha agbakarịa gbakarịkwuzi onye ha si n'aka ya wee mụta you understand abịa n'ife alụ di mmụọ na nwunye mmiri a spiritual husband and spiritual wife ọ bụrụ ọsọ na ndị mmiri ka ọ na-adị na ndị mmiri ka ọ na-adị ife iji e afụ ya ezi ikwughakwa ya onye ọbụla a na-agbazi na mmiri bụ ife iji afụ ekwu ha ya onye ọbụla na-agbaje na mmiri bụ nọ nke nke onye ọbụla that is the usual one onye ọbụla ma maka ya that is the usual one onye ọbụla ma maka ya ehe nke a kịta atọghị ihe na owuwekwa ebe niile onye ọbụla na-akpọkwa maka ya were ihe na-anapụ mmadụ ego mana biko na ọ bụ na ị ma na iji ọrụ mmụọ anapụ mmadụ ego a sị gị biko ka ị ha nata ka iji kedu ife bụ di mmụọ maọbụ nwunye mmụọ ọ bụrụ na abịa jụọ gị si gị di mmụọ maọbụ nwunye mmụọ kedu ife ọpụta ife ọpụta bụ na ị nwere another part of you na-eme exist in the spiritual realm another part of you your partner of you na-eme exist in spiritual realm na o nwere onye ọ bụ gị na ya na-abụ na mpaghara ee eh, ana mmụọ ga ghara ịkpọ ya ọdịda ndịda manụ na o nwere onye ọ bụ gị na ya na-abụ na mpaghara when it comes to spiritual world now because ịba na a na-agwa anyị bụ ụmụafọ Igbo na onye ọbụla bụ ọgbanje some people a na-asị gị na ha cast aya na ha bind aya they reject it they do this they do that but we only hope that a time will come when they will understand better maka na ife mmadụ aghọta amaghọ na ege karịrị ya so kedu ihe bụ spiritual lover kedu ihe bụ spiritual husband kedu ihe bụ di mmụọ kedu ihe bụ nwunye mmụọ nwunye mmụọ bụ mgbe ị nwere yo yo part of you ọ bụ gịnị ya na-abụ ọ bụrụ na ọnụ oyibo asị gị na your masculine energy ma ọ bụ your your feminine energy ụmụ nwanyị bụ ndị na-enwe the masculine energy ụmụ nwoke bụ ndị na-enwe the feminine energy the masculine bụ nke nwoke the feminine bụ nke nwanyị ife a niile bụ ndị mmụọ ọrada mmụọ na-anaghị afụ anya ka a ghara isi na ha bụ ndị mmụọ ife a niile bụ mmụọ anaghị afụ anya then abịa n'ife gbasara the spirit husband nke iruka you are welcome mgbede ọma you are welcome Is spiritual lover real or fallacy? The truth, the real truth about it na ọ dị hundred okay ọ dị 99 percent a na enwere ife na-adịcha 100 percent whatever ọ dị 99 percent real mana ọ bụrụ na ọ ya ekwe nkwu m ga-asị gị na ọ dị 100 percent real bụ a na-akpọ spiritual lover whether husband or wife it's real inyere ezi maka na ikweteghị na ya wee sị na ọ dịghị real it's real ọ na-eme exist in life ọ bụrụ onye ọbụla <sighs> gee ntị ife gbasara spiritual husband that does everybody have spiritual husband or wife mma eji nwayọọ wee kọwaa anya bụ ajụjụ ee eh? onye ọbụla ghọta ya onye ọbụla nwere nke ife eji ada asị na ọ onye ọbụla nwee spiritual husband because everybody talks nọọsọ na mmiri ka a na-enwe spiritual husband or wife but I'm here today to tell you that ọ bụrụ ọsọ na mmiri otu esi enwe na mmadụ niile si hụ na mmiri bịa that is the same way everybody si wee gịnị to wee see their different parts wee nwee their own spiritual husband or their own spiritual wife ọ bụrụ na bụ real onye mmiri ma na nke gị daba n'akụkụ mmiri ọ bụrụ na isi n'elu ana bịa ma na nke gị daba n'akụkụ enu ana enwe ndị nwere spiritual lover nke ha bụ nke enu ana enwere nke ha bụ nke ajọ ọfịa onye ọbụla ife niile dị dabam dabam dabam ife ji abịa asị onye ọbụla na-asị is not everybody doesn't have spiritual husband because na everybody believe nọọsọ na mmiri ka a na-enwe spiritual husband so find out where your own si wee bịa enwe ndị nke ha anaghị enye nsogbu until ibichaa ndụ gị they won't disturb you because those ones are not rascal because those ones are not rascals enwe ndị nke ha na-adị too rascal onwe ndị nke ha na ada agala nwe ndị nke ha na-adị cool headed enwe ndị their own na-adị cool headed when I talk about cool headed they are very quiet in nature ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ etu esi nwee mmadụ na-akpa aghara ka esi enwekwa mmụọ na-akpa aghara etu esi nwee mmadụ na-enwe obi inu mgbe ọbụla ọ na-atakasị onwe na-achọ onye ọya akụ nsi na-achọ onye ọya egbu otu a ka ọ dịkwa na mmụọ I've been following this issue of spiritual husband up for a long na this ihu akwụkwọ sometimes I do smile I do laugh because na ọ na-abụ ifo ofu onye bupụtara kwa ife onye ọbụla eme gịnị and ọ na-ewizi na-ewizi n'ihu akwụkwọ na-ewi everywhere na-ewi up and down bifo ịmara ife na-eme aghanye ya aja ebido mere ya gịnị were wee kapụwa mmadụ ego that is my only fear na m anaghị akụzi ife ụfọdụ na na na this ihu akwụkwọ because when you talk about it ifu ya onye nke abụri onye nke eburi onye nke eburi onye nke eburi ma ndị mmadụ the deeper side of it so i am here today to tell you na reason ndị mmadụ ji ekwu n'ihu akwụkwọ a na ọ bụrụ mmadụ niile nwere spiritual husband is because they believe no only na mmiri ka a na-enwe spiritual husband ọ bụrụ sọ na mmiri ka a na-arụ ọrụ spiritual husband mana where you do your own spiritual husband or your spiritual wife work depends on the exact place nke gị si wee bịa o nwere ndị na-anụ dị mmụọ I'm going to tell you the implications and the consequences and why you need to watch out and be careful when you are about getting married, be you who, whether you are a man or a woman, because ka ọ dị na nwoke ka ọ dị na nwanyị. A lot of people today na-anwụ ọnwụ ọnwụ elu ha elu maka ife ha amaghọ maka ya. Unu mana mgbe gboo ka ya bụ nwoke chọọ ịnụ nwanyị nne na nna ya ma ọ bụ ndị nke ya ebinie jee jụọ ese maka nwata nwaanyị ha chọrọ ịnụ otu a ka ọ dụkwazi n'akụkụ nke nwaanyị nwoke na-abịarụ nwaanyị di na nwata nwaanyị chọrọ ịnụ di nne na nna ya ma ọ bụ ndị ụmụnne ya onye o ji merụ nna ga-ebinie jee jụọ ajụjụ mara na o nwere mmụọ ọsọ nke ya bụ nwoke abịa den ọ na-abụ ehe mbụ ọ na-abụ oge mbụ amụọ nwatakịrị mụpụta nwatakịrị nne na nna mụrụ nwa maọbụ nne nne ya maọbụ nna nna ya ebinie jee jụọ ese kedu onye bịara ije ife a kedu ụdụ ndụ o biri na mgbe gara aga kedu akara aka o ji mee wee bịa o nwere ife ya egbochi ya na ọya ha nọ ogologo ndụ ọgbanje bịara ịna anọkọ nke bịara ịna ịbịa ọbịa ọna ọnya merụ na ndị gboo enweghị ụdị ogologo akụkọ anyị na-akọ kịta mana ife anyị ma bụ anyị mụpụta nwa kịta ya atụnarị ihe elu jee n'ụlọ ụka e ei osike ike go torotoro ma ọ wee fi bunye fada ị chọrọzi ịjụ akara nwa gị ka o si wee dị mana onye bịara ụwa enwere dị ishu dị patikular one nna handle na onwere nwere dị patikular one nọ n'aka nna handụ na nwatakịrị dị 5 years o kwubere okwu ọ gabere ije o wee bụrụ na ọ dịbịa lụkarụ nka how many decades ago bịara ụwa amarọ nọọ ya nwa bịara amarọkwu na ọdịbịa wee ya isi merụọ ya isi ya today the boy is not talking a boy for that matter he is not talking he is not working a boy of five years so these are the problems we are having today lack of information lack of knowledge akwụkwọ ndị ụka kwuru si my people perish because of lack of knowledge and when you look at it eziokwu ka ọ bụ because na ndị be anyị bụ ị na-egosigodo ha ụzọ ha ya esi asị gị mba nọọ na-akpụ ime ọfịa ka alụ ha mma but we keep on talking we keep on preaching these words to, to be able to save our people ọ bụrụgodu so ofu onye nọ nọọ ife ka ọ bụ please before I continue if you are just joining us help us to share this program thank you very much for sharing the program Please, if you have not shared the program, thank you very much to share the program. You are welcome. So, ọ bụrụ sọ na mmiri ka a na-alụ ọlụ di mmiri maọbụ nwunye mmiri. Now, ejisi m ike wee kwuo okwu na ife gbasalụ ndị mmadụ ji asị na ọ bụrụ everybody nwere spiritual husband is because no ha believe nọọsụ ọ na ha chelu nọọsụ na mmiri ka a na-alụ ọlụ di mmiri maọbụ nọọsọ ndị mmiri na mmiri ma mmiri maọbụ nwunye mmiri no enwere ndị nke ha bụ raw when I talk of ndị ajọ ọfịa ndị enu ana ndị ezinụzọ and these ones na-adịkarị rascal these ones na-adịkarị rascal ọ bụrụ na ị chọọ ịnụ nwaanyị maọbụ na ị chọọ ịnụ di kaba ahụ ka ị jụọ ese kaba ahụ ka ime gịnị jụọ ese enwere one or two examples i would have loved to use here but the sake, for the sake of privacy i would like to i will not like to bring it out here i will just do my thing and go my way normally usually like i do my thing okay ka mmadụ hapụ isi na njike esi e wee nye example i would have loved, loved to use one or two examples but let me just do my thing and go mm. now enwe some enwe some symptoms ọ ga-abụ ị na-afụ n'ime ndụ gị marụ na ị nwere ya bụ ife a na-akpọ di mmụọ na nwunye mmụọ now there is question m chọọ ife gbasara di mmụọ na nwunye mmụọ like I've said in the past enwe ndị nke ha na-adị rascal onwe ndị nke ha na-adị agala enwe ndị nke ha bụ ndị obi ọjọọ onwe ndị nke ha bụ na oge ọbụla na ahụ na-afụ ha ụfụ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ all bụ ndị na-enye nsogbu enwe ndị nke ha dị cool headed na enyi otu ọbụla isi meta ha n'udo obi ka ọ dị na mmadụ ka ọ dị na mmụọ ọ ndị nke a bụ ndị dị rascal bụ ndị na-enye nsogbu hanwa bụ ndị na-ebute okwu na ụka ọ hanwa bụ ndị ga-abụ ịnọrọ n'ụra ị na-afụ onwe gị ebe ị na-edina nwoke ma ọ bụ ị na-edina nwaanyị these are the ones now maka this issue of having sex in the dream has really caused a lot of uh, a lot of debates online but i'm here to just throw throw it open and discuss a little bit about it to start with not all sex is evil not all sex you made in the dream is evil ọ bụrụ sex ọbụla ị nwere na nlọ bụ nke ndị mmiri bụ eje ọbụla akwamiko ọbụla ị na nlọ ọbụla ife dụọ dụọ ọbụla edo na nlọ bụ nke mmiri bụ eje ọbụla ife dụọ dụọ ọbụla ịfụrụ e na nlọ bụ ndị mmiri mee ya ọbụla ife dụọ dụọ ọbụla edo na nlọ bụ nke ọjọọ sometimes o nwere nke na-abụ echiche ibu n'obi wee mee gịnị wee naba ụla o nwere ka agụụ I believe we all here are grown up so let me just <laughs> let me just feel free and say what I want to say. enwere mgbe ọ ga-abịa ịnọrọ as a human being ọbara na-aga gị n'ahụ you begin to have feelings for sex now when you go to sleep having that kind of echiche na your memory there is eh, every possibility that you will see in yourself in your dream having sex nke a nke mmụọ mmụọ na-eme nke a bụ nke nke yo yo echiche iji nabụla your eh, subconsciousness butere gị because that was actually the last thing you were thinking you had in your memory before you slept off. I hope am communicating. I said na ọ bụrụ seks ọbụla na nlọ inwelu na nlọ bụ nke ọjọọ not all sex you saw yourself having in the dream is evil. The, sometimes you might be having feelings of doing such. So you have it in your memory up here, thinking about it. Iburiye no be having it in your mind before you slept off. There is every possibility that you will see yourself in the dream doing what? Making love. nke ahụ bụ ife your subconscious mind butere gị because that was actually what you were having in mind before you slept off. maka na o nwere okwu ndị igbo be anyị na-ekwu nọọ ife mmadụ bụ n'obi ka ọ na-eche n'uche ife o chere n'uche ka ọ na-ekwu n'ọnụ now the second one bụ nke mmụọ bụ eje nke ndị mmiri bụ eje nke ndị mmiri bụ eje nke a ka ọ ga-abụ nwaanyị mmiri gị maọbụ ọ di mmiri gị fụchaa ọ bụrụ na ọ bịa di na-echa gị na nlọ mebi na gị na na mma idoziri ya onyinyere ya oke ọ bịa di na-echa gị na nlọ tomorrow morning every appointment ị nwere ụtọ out to be a okwu ọbụla ị na-ekwu nwebugoro isi chifo hakwa all them will be a disappointment ọwụ di ya na-ebute agbagolo agbatuo something came to my mind now and i'm going to say it now i will just take my time to talk about to discuss this topic because this topic dị very sensitive enwere ụfọdụ ụmụ nwoke i'm going to say it na side ụmụ nwoke then i'm going to say it na side ụmụ nwanyị too then mbukọ ya ọnụ generalize anya enwere ụfọdụ ụmụ nwoke bụ na ife ha ji bụrụ nwoke today is not actually performing well ọ bụrụ ha niile bụ infection and on the other side ọ bụrụkwanụ ha niile bụ nke ndị mmiri bụ eje that is why o ji dị very important na ị kwesịrị ịda ajụ ese mara ife na-eme na ndụ gị mara ụlọ nke ị kwesịrị medically when I talk about medically not only about iji ọgwụ oyibo mgbọrọgwụ e e akwadosiri ike ka na oso ịgwọ gị infekshọn so that is why o ji adị mma ngị wee ide ajụ ajụjụ n'ime ndụ gị marụ nọ nke infekshọn bụ eje kpọ nke ndị mmiri bụ eje o nwere ka iwe ya esi wee nwaanyị mmiri gị o jide ife iji bụrụ nwoke gbanwụọ ya you can't even perform well because na ọya ya na-ekwosa nwaanyị enu a ahụ ị nụrụ ekworo ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ so na ọ bụrụ na ị bụ nwoke ife iji e bụrụ nwoke it's not performing very well jụọ ajụjụ manụ nke bụ infection manụ nke bụ nke ndị mmiri bụ eje now na side ụmụ nwanyị enwere some ladies bụ na they don't even have this feeling they don't have this urge of having sex it happens ife niile a bụ ife dị mmiri bụ eje because deep mmiri is always satisfying you in your dream. So physically, you do not have the urge. You don't always have the urge to have sex physically. Mgbe ọbụla di gị kpa ga aka isi ya nọrọkwa n'ụdị akụkọ a. So at a point nwoke gị na-ebi n'ụlọ will begin to think na o nwere onye ọzọ ị na-afụ n'ezi. Ọ mara ama na ife dị mmiri ma gịnị bụ eje. ife gbasalụ spiritual husband and spiritual wife the, wife the very deep so if you are here you are a man and you are not performing very well go and ask questions go and ask questions ka infection mmadụ nke ndị then if you are a lady you don't have the urge of making love sometimes enwere ike ị ga-esi jee na nke ndị ụlọ ọgwụ oyibo asị gị nọ infection have you asked yourself that infection see let me tell you mgbe ọbụla asị gị nọ infection na ị nwere infection that you are a victim of infection let me tell you this thing now it's a fact believe it or not enwere infection ndị mmiri bụ eje have you ever asked yourself ịṅụgo ọgwụ infection n'elu nwụọ na ana yet ọ naghị ana ị na-aṅụọ na-eme increase more have you ever experienced such before jee dozie ndị mmiri gị idozie ndị mmiri gị nwụkwa ọgwụ infection ahụ gwazie m reason ọ gara eji wee na idozie ndị mmiri gị ṅụkwa ọgwụ infekshọn ahụ gwazie m reason a infection amara njina a lot of people today na-aṅụzi ọgwụ etu esi aṅụ mmiri o wee bụrụ ife si n'aka ndị mmụọ yet our people achọrọ ime gịnị ịjụ ajụjụ so back to what I was saying eh, ịnụ ọ bụrụ na ịkwado ịnụ di maọbụ na ịkwado ịnụ nwaanyị kaba ahụ ka ị jụọ ajụjụ mara ụdị onye ị na-anụ mara ụdị mmụọ si anụ mara ụdị onye ị na-anụ mara ụdị mmụọ si anụ den ọ bụrụkwanụ gị nwa let me just put it like this ọ bụrụ na di mmụọ gị maọbụ nwunye mmụọ gị dị very rascal you would want to do yourself a favor by ibido n'oge wee chụkwabi ya etu a nwoke si adị jealous in real life ka nwunye mmụọ ya si adị eh, ka nwoke si adị jealous na mmụọ etu a ụmụ nwanyị si adị jealous in real life ka nwaanyị mmụọ si adị jealous na mmụọ that is the reason ọ ga-abụ ọ bụrụ na di mmiri gị maọbụ di mmụọ gị let's not specify mgbeda ma nke mmiri ma nke na that is the reason why di mmụọ gị maọbụ nwunye mmụọ gị ọ bụrụ na gị nwa bụ onye nwunye mmụọ gị di very rascal ọ da anya ukwu dee ekworo du obi ọjọọ dee aghala ịchọ ka akụwasị akụwasị na-azọta ife gbaa mbọ ka ịfụ na onye ga-anụkwa gị that's why eji asị try as much as possible to check your partner n'afa ka ị marụ na unu a ga-ebi mkwa before na anụ enwere reasons for that because of mmụọ na-eso ụlọ na-abụ ka ị marụ na ha ga-adịkwa compatible ife gbasara di mmụọ na nwunye mmụọ a edunakwa ụfọdụ ndị mmadụ obodo ụfọdụ anwụọ na anwụọ both the victim and their partner to the victim bikos ọ bụrụ na nwoke na-anụ nwanyị di mmụọ ya dị rascal o wee bụrụ na nwunye mmụọ nke nwoke is not that rascal to withstand di mmụọ nke nwanyị dị very rascal nke nwoke ga na-enwe nsogbu oge ọbụla nọmba wan bụ na ịkpasuo nwunye gị ahụ iwe ịnọ n'okwu na ụka enwere m that kind of case yesterday nwoke ka nwunye ya na-eti ife oge ọbụla ọ na-eti edi woman a na-edi ya ọ makwa na onye ọ na-anụ bụ ezigbo onye mmiri ana di mmiri eji raska o wee ruo mbọsị o tirie nke itiwu ya etiwu o wee je baa akwa wee sị ha ọ bụrụ na unu emeghụ nwoke a ife ka ya marụkwa the man nearly died na the man nọ n'elu ana na-eku ume bụ na the woman welukwazielu ọjị yọọ ndị mmiri e. the man oxygen ka the worst bụ na the doctors were not able to dictate what the problem was oxygen ka etinyere ya o eku ume the woman had to were ọjị na akwa jeze ndị mmiri e iwe for the man to be able to stand up. ana akwa ya the following day the man na e the man jizi aka edischarge onwe no matter what onye ọbụla ọ bụrụ nọ nke nwaanyị ka ị na-anụ na nwaanyị gị na di mmiri edi rascal no matter what ọ na-eme iji nwaanyị ọ na-akwa ilu onwe gị ugwu that is the reason eji ada ekwugbo okwu na ndị eze nwaanyị na-eji chi di ha let me tell you the the the reason why ndị eze nwaanyị hụ na ewe n'iwe maka na di mmiri ụfọdụ ndị eze nwaanyị dị very rascal nwoke ama mkpunwụzi okwu dịka nwoke ikwu okwu ọsị dị mmiri etụba gị ọ chụpa gị dị next na onwezi ife ọbụla ọ na-eme ijikọnye onwe gị that is why ịchọọ ịnụ nwaanyị maọbụ ịchọọ ịlụ di chọlụ a na spiritual wife ya na spiritual husband gị ma gịnị dị compatible nke gị dị rascal jee chọba onye nke dị rascal ka o nwee ike ikwe ụlọ na-abọ wee mee ife gbasara di mmụọ na nwunye mmụọ edunago ọtụtụ mmadụ obodo ọ bụrụ na nwoke na-emebu ọfụma that is ọ ga-abụ ị na-anụ na e, e, alụkata nwoke a sị na nọọsụ nsi ọ nụcha nwunye ya ka o bidoro nwebe nsogbu na ya na-emebu ọfụma mbụ ọ nụchaghakwa nwunye okwu na ụka si n'elu si na na ifeso di mmiri eje ifeso di mmụọ eje ọrada rada ifeso di mmụọ eje ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị that is why ị ga-eji fụ nwata nwaanyị mgbe ọ nna ya ọ na-eme ọfụma mana ngwa ngwa nwoke ahụ kpọrọ ya debe na bie asị na ọnụgie biznes nke nwaanyị na-emebe ọfụma mgbe ọ nọ nna ya aghasasịa ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị enwere lot of cases like that nwee ndị ga-abụ nwoke jee nụbata nwaanyị ọ bụrụ na di mmụọ nke nwaanyị dị two rascal mgbe ọbụla i meru ya bụ nwata nwaanyị ife iwe kpasuo ya iwe iwe weghakwa ya owe mmụọ owe di mmụọ nya na ya e enwere ike ịbụrụ onye na-eleta 5000 ede iluo na ebe ị na-azụ aka ijiji ka ị ga-egbugide mbọsị ahụ chie jie and not only gwazie m ka ọ ga-adị ma ọ bụrụ ma gị ma nke nwaanyị bụ not able to dictate what the problem is otu a ka unu ga-ezita babazie afụfụ dagido dagido dagido ntị unu akwakọrọ na ntị unu akwakọrọ mee gịnị unu akwakọrọ na same thing goes that onwego ndị ha tụrụ ọya na ịbụ nwoke ọ bụrụ na nwunye gị na di mmụọ ya dị very rascal ị pụọ na-eburu nwaanyị ka ọ dụ ka ọ gị o nwere ụmụ nwaanyị bụ na for over one year or two ha na adịghị ha enwebeghị mmekọ ife bụ ife di mmụọ na nwunye mmụọ bụ eje ọ bụrụ na ị bụ onye na-egbochi ya bụ nwata nwaanyị ime ife ọ chọrọ ide eme because most of these people ha na-alaik ime ife ha chọrọ ide eme at their own convenient time you dare not question them or ask them why kamie okwu esebe iwewe ha kwaa ya nke nwoke akwụọ gọọ ya ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị na-ekwu ana m ekwusi ike is vice versa not until na that your party na-ewere ọjị were akwa jee mebe ife dị na ya bụ na ha eme gịnị ha ahapụ gị o nwere nke ga-abụ ọ bụrụ na ime ha ife iwe maọbụ ife akwa maọbụ ife mgbawa obi ha egbuo onye ahụ egbuo ha eme gịnị ha ewepụ onye ahụ gbuo onye ahụ egbuo ọ bụrụ ọnwụ because a na-ekwu ya some people don't understand ife gbasara di mmụọ na nwunye mmụọ bụ a lot of eh, eh, divorce today enwezi marriage na-alụ asị ndị nụrụ anụ na-ebe akwa ndị anụbeghị anụ na-ebe akwa enwezi marriage na last it's all about di mmụọ na nwunye mmụọ onwere onye ya ekwe nke ibe ya kwuru it's all about di mmụọ na nwunye mmụọ maka na di mmụọ na nwunye mmụọ ụnụ na-abụ emeghe gịnị adịghị compatible nwere nwoke ya bụ ụtụtụ ọ zụcha afịa na-apụ ụtụtụ ọ na-eje afịa he will be very happy n'ọfịs ebe o jere ọrụ mana ngwa ngwa ọ na-atụ ọkpa bee fụghakwa nwunye ya na ya na abọbi bi n'ụlọ ọkwụrụ ọtọ kpọ ya asị onwepụ ife nwaanyị ma ya o but immediately ọfụ the woman ọbụla onye iwe ju ya ahụ ọ dịka ọnya chigha azụ jebekwa ebe ahụ o si anata is all about di mmụọ na nwunye na nwunye mmụọ ọ ya eme gị ịkpọ nwaanyị gị na ebi n'ụlọ asị na-emeghị ife ọbụla ọ ya eme gị ịkpọ nwoke gị na ya na-abọbi n'ụlọ asị na-emeghị gị ife ọbụla enwere lot of symptoms ha ji eje ọ bụrụ sọ mgbe ị na-edina nwaanyị maọbụ ị na-edina nwoke na nlọ enwere lot of symptoms and that is why I'm taking my time to list most of the symptoms ọ bụrụ ha niile ka m ga-elist nwubere I know na m elist go as many as much as now ọ bụrụ bụrụkwu sọsọ na your partner ka ọ na-eme enwelu nke nwa n'ebe a na inwelu mmụọ akpọmasị mmụọ akpọmasị abụrụ nke ọgwụ agwọla agwọ bụ eje mmụọ akpọmasị abụrụsọ nke ndị amoosu bụ eje mmụọ akpọmasị abụrọsọ nke ndị ọkọ ụtụ bụ eje mmụọ akpọmasị abụrọsọ nke ndị uke bụ eje mmụọ akpọmasị nwere nke di mmụọ maọbụ nwunye mmụọ bụ eje enwere ndị di mmụọ ha maọbụ nwunye mmụọ ha na-adị too possessive and all those ones na-adị very rascal and jealous too possessive that they wouldn't want to see the opposite sex coming closer to you all this kind of people bụ that every relationship ha na-enwe na-aghasa onwe ndị nke ha na-agbachi nkịtị eme ego n'isi gị ọ gị bụ nwoke ije mee ego nwaanyị nụọ nwaanyị mgbe ịnụbatazieri okwu na ụka esi eti ya kama ọ bụrụ ife ma ọ pịalụ gị bụ nke nwoke ma ọ pịalụ gị bụ nke nwaanyị pịagbuo wepụ gị n'akụkụ ọ ife gbasalụ di mmụọ na nwunye mmụọ na-eme nwata nwaanyị ọnụ di bie eyi otu years ọ na and the worst bụ na these people na agba apụta ha anụ ịnụ di aha apịalụ ha ahụ same goes to ndị nwoke ịchọta nwaanyị ha na-anụ aha apịalụ ha ahụ mana ọha yes obie six months or six or one ọ na ọ ọzọ nụrụkwa etu a onwe ndị nụzukọrọ five or six it's all about di mmụọ na nwunye mmụọ nwere ndị nke ha na-abụ ụchụ that is why m ji agwa sometimes when I want to talk about ụchụ agwa m unu na ọ bụrụ ụchụ niile ka mmiri ncha na-asapụ try to find out the the tap root of your ụchụ onwe ndị nke ha na-abụ ụchụ reason a ga-eji agwa gị ụchụ ahụ bụ na ha the two possessive they wouldn't want an opposite sex coming closer to you they want to possess you both physically and spiritually Please, as you are joining us, help me to share the program. As you are joining, please help me to share the, the program. Please share, share, share, share. I am begging you people. Help me to share. I beg of you. That is di mmụọ na nwunye mmụọ for you. Then be very much aware na ọ bụrụ ka esi alụ ọlụ di mmiri maọbụ nwunye mmiri ka esi alụ ọlụ di mmụọ ndị ọzọ maka onye ga-asị gị gị kwakọta ngwongwo eji ọlụ di mmiri ka eje ọlụ gị ọlụ dị mmụọ nke enu ana maọbụ nke ajọ ọbịa gbachikwa onye a nkịtị that is why I don't like to teach most things online gbachikwa onye ahụ nkịtị then Ife Bosalu one. Some people, let me make this thing clear now. Some people would say, oh, after all, I've not married her. We are still dating. Whether you are dating or you are not dating. Ife bụ an opposite sex to di mmụọ or nwunye mmụọ. And he or she wouldn't want you closer to his or her victim. Ọ na-ebute mmụọ nghasa. Ọ na-ebute kedu kedu ihe ma ill luck bad luck ọ na-ebute ife isi ike ọ ga na-eme gị affect whether you are dating the person or you are married to the person because even if you are dating the person you are possessing the person nọ nke gị ka ọ bụ if you are dating a woman you wouldn't want another man you wouldn't want to be sharing your woman in a date with another person so automatically the person is yours so it doesn't mean whether you are dating the person or you are married to the person Let us be very much aware of that. This thing m na-ekwu okwu ya bụrụ ife eji Holy fire ekpe ọsọ gị bido taa tibe Holy fire ruo echi ejiri ya ekpepụ pịa. maka ndị ya si ee eh, she's talking a diabolic team, ọ gbasakwa m mfe bụ m kwuo ntị ya anụnụ ọnụ now ife gbasara di mmụọ na nwunye mmụọ anụwa it will be causing your partner onwe ebe ọ ga-esi nweta enyemaka enyemaka aha ama mbe agbara ka ibie longest time you are welcome you are welcome bee ọ ga-eme di mmụọ gị ahụ maọbụ nwunye mmụọ gị ahụ ya eme onwe ebe your partner ya esi nweta enyemaka blessing you are welcome onwe ebe your partner ya esi nweta enyemaka automatically ọ ya eje blọk ọ because whatever he or she wanted is to destroy the relationship the gị na your physical partner nwe so ebe ọbụla the ones you, you people nwetara help ahụ you people will begin to be happy so ifo ya na-achọ ọnwụ every possible means to destroy the relationship to make sure that you guys are not happy ebe ọbụla your partner ga-esi nweta enyemaka help ụdị ebe ahụ mee gịnị gbachie ya it's all about di mmụọ na nwunye mmụọ enwere ụdị mmụọ maọbụ ọlụ di mmụọ maọbụ ọlụ nwunye mmụọ a na-alụ n'ajọ ọbịa enwe nke a na-alụ n'ogologo ụzọ nwee nke a na-alụ na mmiri ka esi alụ nke a abụrọ ka esi alụ nka ka esi alụ nka abụghọ ka esi alụ nka let me make this thing clear now achọrọ m ikwube ife ya atụ ndị mmadụ ụjọ but is the best thing is to make everything open o nwere ndị ga-abụ ọtụtụ nwoke nkwụcha nke nwoke abịa m na saịdị nke nwanyị ọ bụrụ na nkwụcha nke nwoke maka ndị nwoke ekwuo maka ndị nwanyị ife o ji adụ mkpa ịchọ ịnụ nwaanyị gụjụọ ajụjụ maka nwaanyị ịchọọ ịnụ bụ maka na ya bụ ife edunago ọtụtụ ụmụ nwoke na-ana mmụọ n'ụbọchị taa o nwere ndị na-anụ di mmụọ bụ ụmụ nwanyị ndị nke ha dị very rascal bụ obi ọjọọ because I always say ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ etu esi nwee mmụọ mmadụ nwere obi ọjọọ ka esi nwee mmụọ nwere obi ọjọọ ya kpatara eji nwee mmụọ na-arụ ọrụ ọma nwee nke na-arụ ọrụ ọjọọ otu a ọ si dị na mmadụ ka o si dị na mmụọ ọ bụrụ na ya bụ nwata nwaanyị ị na-anụ nwere ụdị mmụọ nke dị very raskal nwee obi ọjọọ ọnya kpatara iji afụ nwata nwaanyị nụọ di echi di aha nwụọ ọ ọzọ nke aha anwụkwa ọnụkwakwa ọzọ nke aha anụọ ọ dị mmụọ na-eme gịnị na-apịagbu ha otu a ka ọ dị na nwaanyị ị ga-afụ ụmụ nwoke nwere nwunye mmụọ nwunye mmụọ ha dị beri raskal nwere obi ọjọọ ha nụọ nwaanyị echi nwunye ha nwụọ ha anụkwa ọzọ nke aha anwụkwa ha anụkwa ọzọ nke aha anwụkwa the worst na a ga-enwerịrị stori ga-adị behind the death ikekwasị na o jee ịmụ nwa nwụọ maọbụ na isi na-awa ya chi ụtụtụ fụọ nwụọ maọbụ na ọ nọkọtara daa nwụọ it's all about di mmụọ na nwunye mmụọ because their jealousy they wouldn't want to share you with any physical body that is why ha ga-eji wepụ onye a n'ụzọ and not until na ịchọpụta ife na-eme gị mee ife dị na ya not until <clears throat> na ịchọpụta ife na-eme gị mee ife dị na ya bụ na peace of mind now some people nwere ike jụọ ọ na-aha edozi edozi a na-edozi mana o nwere ndị bie iti mind na mmadụ ọbụla nwere obi ọjọọ otu ọbụla isi kpagido ya obiọma kpagido ya obiọma ọ ka nwere obi ọjọọ ahụ ọnọ ka ịkwa e omekaịkwa nke o ji nwee obi ọjọọ maka na o nwere ndị ga-asị ee na nsogbu adịghị na ya ala ka nwa na e ya anụ ya ka eje lụọ ọrụ dị na ya fine and good that is why m ji asị ọ bụrụ na nke gị dị rascal chọwakwa onye nke ya dị rascal ka ọ ga-abụ nke gị senie onye nke ahụ ị na-anụ nke ya dị rascal ya na ya na-akpọgbu be able to stand each other that is why o ji adị mma ihe anụ di maọbụ ihe anụ nwaanyị kaba ese kaba ahụ ka ije jụọ ese ka ị marụ na mmụọ nke nwoke na mmụọ nke gị na nke nwaanyị ọ dịkwa compatible n'ụna anọ anọwukwa that is why maka na onye ọbụla na-eme ife mkpaka ya ofu ụbọchị ọ ga-eme gịnị ị ga-emeka ọ ya ya ife mmekai and not just that o nwere ike mbọsị ahịa ị ga-akpasuo that your party na iwe ọgụ ha ya abịa bụrụ nke ogbugbu more reasons ị kwesị ịjụ ese malụ na mmụọ nọ gị n'ime na mmụọ nọ onye a n'ime ọ ga-ebinwukwa ha ga-akwụdonwukwa onwe ha ya ka eji asị ịmara otu eji e, e, e asị ihe eme ife chọwa onye na-eme ka agụkọ ka okwu unu mee that is the same reason ọ ga-abụ ịmarụ mmụọ ndọ gị n'ime ịchọwakwa onye mmụọ nọ ya n'ime na mmụọ nọ gị n'ime na-eme ofu ife ka o wee kwe ha na-abụ wee mee gịnị wee mee mmụọ ọ ya bụ mmụọ so onye nke a bilite this other person mmụọ so will be able to stand nke onye anụnwa ka o kwe ha mee Uh, <laughs> well abịa n'ife gbasara ọgbanje ọgbanje because some people now enwere ike akụzicha ife akụzi onye a sị ya na ọgbanje ọgbawa ọsọ ọgbanje has nothing to do with this oh, has nothing to do with this onye ọbụla nwere nke ya onye ruo onye na nke ya na-eme gịnị a na-anọ kama ị a na-aja achọ onye n'ọlụ onwe ya chọba nke gị nwa nwere na onwe gị ka ị mara ka ị ga-esi ha ndụ lụọ ya maka nọọ idozie onwe gị onye nọ gị n'akụkụ gị na wee nwee ike wee mee gịnị wee nọ nwụọ Izuchukwu Uh, lover or husband or wife di mmụọ or nwunye mmụọ does it bring negativity yes ọ na-ebute negativity when you are not able when you have not been able to recognize him or her because nọ ịmarị ya iwe mmanụ ka o si eje wee jụbanye ya ajụjụ mara ife ọ na-eri iweru n'oge eme gịnị nyebe ya ife ọ na-eri ka obi na-eme gịnị na-adị ya mma ọ bụrụ na ị mahie ọ ga na-ebute elu gị ife mgbu like I've mentioned the symptoms before ọ ya na-ebute elu gị failed relationship failed marriage bad luck Chinenye you are welcome <laughs> you are welcome thank you so much ọ ga na-ebutelu gị okwu na ụka ọ ya na-ebutelu gị mmụọ akpọmasị ọ ya na-ebutelu gị near success syndrome ya na-ebutelu gị onwe onye chọrọ inye gị enyemaka onye enyemaka ahụ aghasaa ya na-ebutelu gị lot of ife anya mmiri ma ọ bụrụ na ị maghị ya so kaba ahụ ka ime gịnị ka ị mara ya den enwe ndị si na ha na-esepareti onwe ha from spiritual eh, husband di mmụọ na nwunye mmụọ bikonu onye zina then another another side effect that di mmụọ maọbụ nwunye mmụọ nwere ike inweta elu gị bụ because weda you like it or not ọ bụrụ na idozighi ya mee ya ka esi eme ya ọ ga na-abịa na-akwasa gị iko na nlọ and ọ na-akwasa gị iko na nlọ ahụ your physical strength is reducing physically ma ọ bụrụ na idozighi ya ọfụma a time will come ị ga-ebido ya ba nyanya like I've always said like o nwere ike ibute elugo ofu nyanya like mgbe m kwuru maka ụmụ nwoke ife ha ji bụrụ nwoke is no longer performing well na ọbụlọ ha niile ka infection na-ebu ya bụ ọ bụrụ na ị bụ nwoke na ị nọ n'ụdị okwu a na-ekwu maka ya ife iji e bụrụ nwoke na-ahazi eme ọfụma ife na emena gị ka a ghara isi na ibu infection ife na-eme na gị izobe n'ọya izobe ọya ọya ezobe gị ma Paul you are welcome izobe ọya ọya eme gịnị ọya ezobe gị izobe ọya ọya emerụọ gị ahụ do not be shy ọ bụrụ na ị bụ nwoke I keep repeating this because this thing na-emerụ ndị mmadụ ahụ so much ọ bụrụ na ị nwoke ife iji bụrụ nwoke is no longer performing well. Your odogwu is no longer performing well. Your ikenga is no longer performing well. My dear, ọ bụrụ ha niile ka infection na-edu. Jụọ ajụjụ ka ị mara na nke gị ọ bụ nke ndị mmiri bụ ma ọ bụzi mmụọ eh, nwunye mmụọ gị bụ abịa. ka a ghara ibu ịsọ ndị mmiri jụọ ajụjụ ka ị mara ma nke nwunye mmụọ gị bụ abịa try to ask questions n'afa onye ga-agbadi afa gbamie ya ime then ọ bụrụ na nke gị nọ real infection there are also real infections bụ na ịṅụgide ọgwụ ọyara ana ịmarụ na ife ife abagoye na-enwere mmụọ dị behind it mara ụlọ nke nwunye mmụọ gị bụ eje ọ bụrụ ụlọ nke nwunye mmụọ gị bụ eje emee ya ka esi eme ya ka ọ ga-abịa ịṅụ ọgwụ ahụ ga-enwe ike mee gịnị nata ọgwụ ọ bụrụkwasị infection there are so many diseases there are so many sickness today bụ ọya mmụọ but people due to lack of knowledge and lack of understanding bikos ndị be anyị onwere onye na-ekwe nke ibi ekwu onwekwu ndị be anyị na-akwụ ala ike ịgwa enweghị eziokwu n'agbanyeghịkwa na ejizi egwu ndị mmadụ wayo ọ bụrụ ịnyanya niile bụ ịnyanya ọgwụ a na-aṅụ aṅụ na agwọ enwere ịnyanya bụ ị na-aṅụ ọgwụ ọ dịka every by day ọ dịka ọ dị kaba ahụ jụọ ese ka ị marụ na aka mmụọ dị na ya ọ bụrụ na aka mmụọ dị na ya ịlụ ọrụ esepụ aka mmụọ ka esi esepụ aka mmụọ ọ ga-abụ ịnwụọ ọgwụ ahụ gị ewee nwee ike wee mee gịnị wee nata ọgwụ ọ bụrụ na aka mmụọ dị na ya ma isepụ ha aka mmụọ na ahụ gị welu na-aṅụ ọgwụ my dear you are just taking in chemicals into your body just like that. kaba ahụ ka ịmalụ nke bụ nke ọ bụla ife niile ka ụlọ ọgwụ na-agwọ malụ nke ị ya achụpụ na aja ịchọzikwa ala ịṅụ ọgwụ ịṅụ ọgwụ mana ịchụọ na aja ahụ mkpụrụ ọgwụ ma ọ bụ ọgwụ igbo ị ya aṅụ e wee nwee ike mee gịnị lụọ ọrụ n'ahụ gị now back to what I was saying at the initial stage enwere ndị si na ha na-ekewa ka ha kewaa di mmụọ ha maọbụ nwunye mmụọ ha mụọ espeshali ndị na-eje alụ ọrụ mmiri biko unu na di mmiri ụnụ na nwunye mmiri unu stop separating it ọhim ọha na asụsụ bekee abụrụ asụsụ m separation abụrụ ya bụ the best ka m ya ọzọ separation abụrụ ya bụ the best why i'm saying this because i get a lot of cases like this onye ahụ asị gị na ya decha separation di mmiri maọbụ nwunye mmiri ka nke bụ okwu na ụka na since then na ọda azụzi afịa nke nwa na ọ na-azụ bifo nwezi na ọnọdụ ọnọzi bifo ka nke ọnọzi kịta mma ịjụbazie ya ajụjụ ọ sị gị na ya ji eme separation na mmiri biko na unu emezina separation na mmiri dozie na ya edozie maka na this thing that ife anyị na-eje separate bụ ife ga-akwudo n'ọlụ gị ọgụ mbọsị problem ga-adapụtalụ gị so ọ bụrụ na ị separate ya o nwezie mgbe ị nọ na danger zone what kedu ife ga-fight for you kedu exactly ife ga-fight for you ma ọ bụrụ na ị nọ na danger zone so try to ask questions very well in anything you are doing to avoid had I know. Now, another question, is there any temporal solution to this aggressive? Uh, there is nothing like temporal solution. There is nothing like temporal solution. Jee mee ife ka esi eme ife. enwere ife dị ka kere ife m ga-eme ka ọ hapụ m there is nothing like temporal solution ị nwekwa ike na-ekpe ile ọma ile ọma dọkwa mma okpukpe but the best thing is to fight it and fight it mee ya ka esi eme ya dozie ya ka esi edozie eme ya ọ kwesị idozie ife niile nwere etu esi eme ya ọ dị mma now n'ikpeliloma dozin mil nọ na-elugo dị ọrụ o nwere ife bụ na ife a na-enye gị nsogbu na ego ị ga-eji mee ife a isi oke eke ikpe ileọma ka ife a nata gị ileọma abụrụ ya bụ the main job ife nji ekwu ife a bụ maka tomorrow you will still see some people na-asị gị eze nwaanyị ee ada ndị gboo ejikwa mee nke a eji mee nke a ileọma dị iche na the main work ife bụ ile ọma bụ nna anyị biko ee ekwekwalụ m n'ụdị ife atụ mana m ejighị ego nọ ya ka m ji wee bịa yọọ gị nabata m oke ahụ njide ego ka m bịa mezuori gị ya nya bụ ile ọma ile ọma bụ na ikwetego that they are wee yọọ ha amala ọ bụrụ ya bụ the main work ka mmadụ hapụ iji ekpe elu gị ile ọma in what way or the si gị na ya nọ nyapụzi and o nwee ike oche ịchaji gị ọ chaji gị the normal course ekwesị iji rụ the main job were jee kpee elu gị ile ọma si gị nabazie na ya alụgolugo ọrụ ile ọma is not the main job ile ọma is not the main job so ka anyị dịkwanụ very careful ile ọma is not the main job adam ileoma is never the main job Adamam I repeat it again ileoma is never the main job maka na itigodi e ka mgbe ị ga-afụkwa ndị ga-afọl kwa the victim at the end now o nwere ife na-eme ndị mmadụ na-ajụ ajụjụ ụfọdụ na-ekwu gị gaba na mmiri gị gaba na mmiri you don't need anybody to follow you to the river You don't need anybody to follow you. Nobody is to eh, make peace between you and your ndi mmiri for you. You are them. You are all these things, my dear. For the very first time ị na-eje olu mmiri, I repeat, asịkwa gị bịakwute m ka m rụọ ọlụ gị, beda uh, m ga-agwa gị ife ga-abalụ gị uru. A lot of people ajụgidogo this question, Ikenji aza the question agwụgokwu m. na nwere onye gwara ya na mmadụ ekwesịghị ije rie ọrụ mmiri for the first time listen and listen very good for the very first time if ọrụ mmiri ahụ ị ga-eje for the first time in your life that first ọrụ mmiri iyi eje ije kpere ilu ọma isi na ijego ọrụ mmiri the complete set of ọrụ mmiri i repeat the complete set of ọrụ mmiri the very first time ị ga-eje the complete set of ọrụ mmiri na ndụ gị bụ nwaanyị mmiri ma ọ bụ nwoke mmiri ọrụ mmiri dị n'aka ga-enyelu gị aka duda gị na ya bụ mmiri ga meelu gị for the first time beelu so na ndị mmiri nke gị ọ dị two rascal that na ha dị specific n'afa that nobody should follow you there. ka anyị gwa onwe anyị nke bụ eziokwu ime na these days ọtụtụ ndị mmadụ na-agba ka ha gbakarịa ka ọ bụrụ nọ nha e, ka nke ha ka ada ụda that very first set of ọrụ mmiri ga-aga na ndụ gị when i mean first set of, i mean the complete ọrụ mmiri because a lot of people bụ victims today but I don't just want to go into details a lot of people are victims na mmadụ na-alụ ha ego n'ọnụ mmiri ka ọ na-alụ ọrụ ha but at the end of the day ọ bụrụ ilu ọma ka o ji ekpe elu ha and akwụkwado gị ego a wee jee lụọ ọrụ a you wouldn't believe it echi niile na onye ahụ a na-akpagharị na-ebe akwa na ya alụgo ọrụ mmiri na ya alụgo ọrụ mmiri not knowing nọọ ire ọma ka eji eme ekperie na mmiri that first set of ọlụ mmiri ga-eje na ndụ gị bụ dibia mmiri bit nwanyị ọ nwoke ọlụ mmiri dị n'aka bụ ihe ga-akpọ gị wee mee gịnị gbada mmiri beeluso na ndị mmiri gị adị two rascal that na ha dị specific si nobody should follow you there. nke dị iche but in anything outside that bụ dibia nwanyị mmiri ma ọ bụ dibịa nwoke mmiri ga-akpọ gị dudaa gị mmiri for the first time maka na iburu ibu n'isi mmadụ ejiri aka ya ezo onwe ya ibu somebody will be there to help you to say na gị ibu na ị nọ n'ime onunu na ya na-eji aka gị dọpụta onwe gị n'ime onunu somebody will give you a lifting hand wee nwee ike wee dọpụta gị n'ime ọnụnụ a ka nka jedebe ebe a mana ndị dibịa ụnụ ejizinanụ 500,000 echuru mmadụ mmiri ụnụ ejizina 5 eziokwu na materials galala ọnụ na mana ọ bụbeghị nke ijizi 500,000 jee lụọ ọrụ mmadụ ọrụ mmiri at the end of the day otu abụ n'ezi ka nkakwudere ebe a Ah. this eh, this ife gbasalụ ọlụ di mmiri na nwunye mmiri is not ọlụ di mmụọ na nwunye mmụọ is not something you do once in a lifetime ọ ife ga-abụ ịnọ nọ nọ you renew it ịnọ nọ you renew it ọ bụrụ ife ga ime ha kwa ofu ugboro isi na imechego no maka ịpịalụ mmadụ debe ma ọ mgbe nwa iri nye uhie iwe wee ya ọ mmadụ debe not to of mgbe i jere once gbachizie ya nkịtị then after that very first set of ọrụ mmiri ije ị nwezi ike ijewagazi mmiri on your own after mmiri nke izizi ahụ ejelu gị ị ike ijizi aka gị ejere onwe gị mmiri on your own maka ndị ọbụla ga-abụ ha jee mmiri edunata ndị mmiri idunata mmiri is not for everybody biko na ụmụnne m ọ bụrụ mmadụ niile na-edunata ndị mmiri ka anyị hapụzie ide etinye onwe anyị na agbagharịa ọ bụrụ ndị mmadụ niile kwesịrị idunata ndị mmiri biko nụ ọ bụrụ mmadụ niile kwesịrị idunata ndị mmiri egwu n'ụlọ you are welcome ọbụla mmadụ niile kwesịrị idunata ndị mmiri o nwere ndị ga-abụ eji na ha ọrụ mmiri onye ji ha ọlụ mmiri eduru ndị mmiri dunatara ha hi god hmm. ihe echekwanụ mmiri gbaa mbọ ka ị gbaa n'afa malụ mmiri kwesịrị ije I might come and teach about this mmiri some maybe another time maka na mmiri sochi mmiri sochi onye ụwa gị dị iche mmiri isi na ebi ụwa dị iche mmiri ikwu nne gị dị iche mmiri onye ụwa gị maọbụ mmiri ị ga-eji rụọ ọrụ dịkwazi iche ma ọ bụrụ na akpọ gị ọrụ ọ bụrụ na akpọghọ gị ọrụ iwepụ mmiri ị ga-eji rụọ ọrụ maọbụ mmiri ị ga-eji bi ndụ all these things dịgasị iche iche they are not the same. maka na o nwere ndị bịa na dibia nwanne uche si ha nọ mmiri mmiri onye ụwa ha bụ mmiri ha kwesịrị ije yes ị kwesịrị ije mmiri onye ụwa but in what terms kedu the reason iji eje mmiri onye ụwa ahụ these ones will be another topic for another day. like I, like I said before di mmụọ na nwunye mmụọ dị n'ụdị n'ụdị di mmụọ abụrụ sọ na mmiri ka ọ na-adị nwunye mmụọ abụọ sọ na mmiri ka ọ na-adị nke bụ eziokwu ka nkakwudebe ebe a ọ bụ ọkwanụ ka esi rụọ ọrụ di mmiri ka esi alụ ọrụ dị mmụọ dị iche iche onye ọbụla nwere usoro esi alụ nke ya di mmụọ maọbụ nwunye mmụọ dị iche iche nwere usoro esi alụ nke ya Please, as you are joining us, help me to share the program. Thank you very much. As you are joining us, help me to share the program. Thank you and you are welcome. Ya bụ kaba ahụ, ọ bụrụ na ịlụgo nwaanyị maọbụ n'inugo di ịgba afa mara ebe unu daba ọ bụrụ na ị ka na-achọ ịnụ anụ ijisi ike chọba onye nke gị na ya na-abọ ya amakọ a sịkwana ka ije chụba aja mbọsị ịchụpụ nwa ozi aja o nwere ike ọya abịa ọ bụrụ isi mmadụ ka ọ ya ewe o nwere ndị bụ na fanụ ha di maọbụ nụ ha gwa nwaanyị di pesin will otomatikali ewelu ndụ ya ọ bụrụ na emezighị e ife gbasara na ya bụ ife emezikwana ife gbasara na ya wụ ife enwere some drastical measures ekwesị ide efolo ka ọ hapụ imerụ mmadụ ahụ ya kpatara otu adị mma kaba ahụ chọba onye nke gịnị ya na-abụ na-eme ofu omume ka okwe ha na-abụ wee mee gịnị wee mee ka ha na-abụ nwee ike to stand each other oh god and is nobody to on this gen for me okay guys unu afụgo na ọ dịghị ka ọ ya esi dị should i go and this gen now okay see you guys <laughs> what do i do now okay i'm coming let me on the gen i'm coming just give me a few seconds i'm even about to end the program but i'm coming